ndị a na-agbakọta agwa omenala Igbo kwesịrị ka ejidesie ya ike maka na ụzọ asaa na ụzọ iri ya bụ Chineke debere ya o ihe o megidere ihe ụka na-ekwu ya na ụka na-ekwu ofu ihe and ọ bụkwa ụka kụzigharị anyị na omenala anyị ji from ibu and ọsọ anyị na ndị ụmụnne kwụsịrị ihe nna bụ n'obi dịka si ndị Igbo adịghị aba afa ọkụkọ spoon bush kettle ndị Igbo adịghị aba ọrịa maka na ha kwenyere na afa na Chukwu si n'afa agọzi mmadụ na ife e si n'afa eme ụfọdụ mmadụ gịnị ụfọdụ obodo chọpụtara na afa ha gbadara isi n'alụsị ha achọpụta ya mee gịnị maka na anyị kwenyere na afa na-edu mmadụ afọ onye na-eme gịnị na-edu ya nke atọ ịgba odibo sọsọ ndị Igbo na ndị Hibru na-agba odibo n'ụwa niile afọ ịnọ afọ ise afọ isii eduo ogo ụmụ nwaanyị na-agụ o nwere ike gụchaa akwụkwọ o jee ede akwụkwọ aha na-abụ ọnwa isii wee dịrị gaba nke anọ ili ozu na ịkwa ozu ndị Igbo na ebi ozu kwaa ozu ndị Igbo adịghị eme mmadụ nwụọ eje atụwa ya n'ime ọhịa ma ọ egbuo ala etinye mmadụ n'ụkpa elu ebe ahụ aghachaghị ya ma o ji isi ma ọ jụọ ọbara ya chọọ ọzọ adịghị eme etu ahụ igbo na-asa ozu a oyibe ya agba dị mma wee megide nie ya kwaa ya etu igbo si eme nke ise ịsọpụrụ okenye ndị igbo na-asọpụrụ okenye nke nnukwu ndị igbo na-abụ ọ na-aga fụ okenye onyere nyere ya aka megide bugarịa ya ndị igbo adịghị akparị okenye a nọ na nzukọ okenye na-ekwu okwu nwata ọsọkwa ocheche ego si ebe a ruo London ị kwesịghị ihe na-agba okenye taa maka na nwere ego ọ maka na anyị amaghịzi omenala anyị kpatara ụfọdụ ji eme anyị na eji ikwu na redio eso m n'ime otu sụbakwa igbo Nigeria Initiative na anyị so na ndị na-ekwu na okwu omenala anyị ụfọdụ aghọta ihe na-ekwu chee na ọ ihe bụ alụsị. wee gbakọta alụsị, ọ bụrụ ife anyị na-ekwu ife anyị na-ekwusi na ekwe omenala anyị nna nna nna nke isii ụmụnna ndị Igbo na-eme ụmụnna ogbogbo ha na-eme ya na ha gara eme ya ya akwụsị nwunye gọọmenti anyị akwụsị nwunye nke asaa ife chukwu ndị Igbo na-efe chukwu ma ọ dị mma ma ọ dị gịnị ma ọ dị njọ ọ dịfa na ebe unu ụka bịara ka ndị Igbo Chukwu ndị Igbo na-efe Chukwu ndị Igbo na-efe Chukwu tupu arụsị bata tupu ebubata arụsị ịgụa ụgwọ efu ebe ndị Igbo si ekpe ekpere mgbe so Igbo na-efe Chukwu ha ma na Chukwu ya ka ha ji ya chi nke gịnị nke ha ma na n'eluigwe onye bụ ka ha jikọba ya Chukwu Abraham kpurukwuru na anụ ka a na-akpọ tupu abịa tupu abịa erima ihe a na-akpọ ya Tupu Abraham onye bụ Chukwu abịa maka na ụfọdụ amara ịrọta tupu abịa tupu abịa ọ tupu Abraham ndị Igbo mana na ọ Chukwu ha ka ọ bụ bido na n'ala Hibru rute ebe a nke asatọ usoro ịlụ nwanyị ndị Igbo na-amụ nwaanyị n'usoro ije kwa aka n'ụzọ jụọ ase bee ego nwaanyị tupu nwaanyị abụrụ gị na nwunye gị ndị Igbo anaghị eme ịnọkọta ịfụ nwaanyị ịnwapụrụ ya ọ bụrụ nwunye gị Igbo esighị etu eme ndị na-eme ya kwụsị ya ị nọ na Lagos ịfụ nwaanyị ịnwapụrụ ya ebe ahụ ịfụ nwoke ịnwapụrụ ya ebe ahụ unu amụrụ nwa mụrụ mụrụ mụrụ mụrụ dije en algo no como ande obrado ay maro awro wande do ti en pro to be ne kede ki yesi me ko banya ba e ba tare e mo kana njo di do fere ne da ro de e ma mo onda na da ma mo onda mo do ti ma mo do ri ko onda na ne ko onda na mo mi ga ko pa ni he de tu ade Igbo na ọtụtụ omenala Igbo iji wee sọpụrụ okenye ka eji eme ya dịka na nwaanyị a ga adadị ka ọbụla ịbịa ebe a na-agba nwaanyị ọ bụ eziokwu na akwụ nwaanyị batara abata mana anyị anaghị ekwu na ihe ndị niile batara abata dị njọ omenala na-eto eto o nwere ike ịmụta ihe ndị dị mma megịnị tinye ịbịa ebe a na-agba nwaanyị ịfụ ka nna kwanyere bunye nwa ya nwanyị okpuru ya chọọ onye na-amị bunye onye na-amị ya lụrụ nwụọ nwụọ egwe ebere ya ebere ife a iji gosi ndị na-ebe ahụ na nwaanyị a mgbe aha nna ya ya nwa esi ada ịchọọ a na-agwa ihe niile na-ebe ahụ na nwaanyị a na aka mere gịnị na aka ji maka na ụfọdụ aghọta ihe a na-akọ na aka ji ya na onye ọbụla o biri mmanya na ite isi ebe ahụ ọnwụ gbuo maka na ụfọdụ ama ihe onyinye dị na di na nwunye nwaanyị akpatara na o buru mmanya ahụ bụrụ di osekwu ya na bunye ya di ya ṅụọ si ebe m bụrụkwa agbamndụ ọ na-awụkwa agbamndụ na mmadụ na-abụọ n'iru unu niile na fanabụ gịnị dị na nwunye na ọsọ fanabụ mụrụ mmanya n'iru unu niile a na-ejekwu uje uje na ụma mana anyị oke ọsịsọ kịta mumuwakamere emunye nuko bira netana nwaanyị neteta ya na ebe ọ na-achọ ịnọgị ọ na-atọ ọkọ ọrụ ndụbeghị ihe ọfụ onye fụ ha nwoke na fesbuk ọrụ dị ị na-apụ ara nwoke fụ na legos ọfụ na moto ọ bụrụ dị a na-agwa a na-agwa na ihe ị na-eji amụhụ ije mee ses ledi ma ses gil nọọ alụmdi na nwunye a na-eje jụọ ase jee meta ala anata kọrọ nne na nna gị ifo atụ alụ ewee si ndị ese na otu ijesi na otu ewee ma na ikwere ewee sizi ha ya ewee bịa ime ego e e ya n'akwụkwọ kọwachaa ya ma etu esi eme ego ọ na-agba ụmụ nwaanyị emetezie akụnụba na onye a na-anụkwa nse ya ama maka na ọ nwoke isi ọ mere ya ọ bụghị anyị mere ndị nna papa maka na onye na-enyo gị ya na-eme e nyere nwoke ọrụ buru ibu afụfụ wee kpụwa anyị isi ịfụ na isi na emebe na emekọcha akpọ nwaanyị si ya na-ekpe ya akpọ ya edechere ya ebe a so ịchọọ ịma ihe ụmụ nwoke na-eme n'ihu rum ahụ bụ akwụkwọ a imegịnị ịmara ya na ọ bụrụ ihe nzuzo igbo enweghị otu nzuzo anyị nọ na ya ihe niile anyị na-eme ghe anyị kama na ụmụ nwaanyị oge ụfọdụ ha na-ebuga anyị ewee sị ha ha megịnị ha chere godo ka anyị kpacha isi ma ọ wee mewe oke ala asị nwaanyị aka gagara ma ọ bụ anatara ego isi nwaanyị Eh, ife na-ekwe ya n'ime ihe na ị na-eme alụtala ọchịchị nwaanyị enweghị ike so ego aka nara ego isi nwaanyị na Igbo ime ya otibe na nwaanyị e na-eji ata oke ala ihe ndị a niile elechara ya so ị mara etu ndị Igbo si emesi etu ahụ na-eme ka ụzọ gị wee mee gịnị ee so ma ọ na ma ọ dị ma ndị anyị agaghị aga chineke emeghere